Nke a bụ akụkọ gbasara ọgwụgwọ nsọ nke ọnwa Maachị. Jikere maka izu oke na ahụike gị ịdị mma na ịdị mma gị niile. Soro onye ụkọchukwu anyị bụ Pastọ Kris maka ọrụ ọgwụgwọ nsọ a akpọrọ Life Healing Services bụ mmemme dị ike nke ọgwụgwọ nsọ, ọrụ ebube na mkpughe nke ike Chineke. Izu oke bụ ihe Chineke chọrọ n'ebe ị nọ, oge a ka ị ga-adọnyere ọrịa dịka kansa, etito ahụ ahụ mgbu na ọrịa dị iche iche azụ, aha Jizọs nwere ike ịgbọ ma napụta gị kpamkpam. Soro n'ihe ịrịba ama zuru ụwa ọnụ site n'iji ike ọgwụgwọ nsọ Chineke jikọọ ijeri mmadụ asatọ, debanye aha gị ugbu a, kepụtakwa njikọ aka nke gị pụrụ iche ma kesaa ya nye onye ọbụla nọ n'akụkụ gị ọbụladị ndị enyi gị na ezinụlọ gị. Soro ihe a na-eme na ndụ site na Fraịde bụ ụbọchị iri na anọ ruo Sọnde bụ ụbọchị iri na isii nke ọnwa Maachị 2025 n'elekere abụọ nke ehihie GMT+1 kwa ụbọchị. Ị nwekwara ike ige ntị na www.loveworldradio.fm, www.ctunes.org maọbụ budata ngwa mkpanaka anyị site na www.lwapstore.org, ụlọahịa Google Play, Ahịa ngwa iOS. Kwado mgbasa ozi a n'ọtụtụ ụlọọrụ redio na ụlọ njikọ aka ụwa niile. Ekwekwala ka ohere gị iji nweta izu oke na ahụike na ndụ gị. Maka ozi ndị ọzọ, detara anyị akwụkwọ na info@loveworldradionetworks.org ma ọ bụ kpọọ ekwentị anyị na +234 803 Chukwu gozie gị.